Ugo chara acha adịghị echu echu. Ugo chara acha adịghị echu echu. A mature eagle feather will ever remain pure.